igbo mma mma nọ igbo bụ igbo mma mma nọ igbo niile kpezuo unu obi adọrọ m mma adọrọ m hapi na ife na-eme n'ala igbo adọrọ m obi adọrọ m ụsọ na ihe ndị chọọchị and Pentecostal Church na-eme ọmụwa ka a na-akpọ His Royal Majesty eze ndị Igbo South Africa traditional and spiritual leader from Enugu monia Orumba South from former Aguata local government anyị na-arọ ndị izu ọgụ na-emekọrịtakwa ife anyị na-asụkwa ofe asụsụ mana ana m eru uju onye m ji ghara ekpuru okpu ndị eze ma wiri akwa ndị eze dịka eze ma ọ bụ eze ndị igbo ọ traditional and spiritual leader abụ m onye omenala anọ nna omenala amụrụ nna omenala nọrọkwara omenala bi obodo oyibo bidokwa omenala since 2001 mana abịa m 1992 wee kpọkọba ndị igbo anyị nọkọta ọnụ wee na-eme ihe ndị igbo ma ihe Nigeria as nigerian government ọ na-ewute m rinne datina onye kpọrọ onwe ya onye nke na-ekpere chukwu bụ ọdụmeje amara m ma ọ bụ na-aṅụ ahịa amara ma akwụkwụ ọ na-adọ ya amara ma o nwere mental disorder ka a chọọ ndị native doctors na ndị dọkịta oyibo ka ha jee na isi maka na ife ọ na-eme na igbo jọrọ njọ obi ọfọ ọnụcha kwesịrị itinye okwu na ka a mara ka esi aka ụka na ọnụcha asị obi ọfọ ọnụcha maka na nyawa obi ofu Ọnụcha achabe eze ndị eze enwee ka esi chọọ ya afọrọ ya ọ bụ ndị ndị ụka ọ na-ekwu ekwu ihe ọjọọ maka nwa. so asị eze na-achị obodo o kwesịrị inye ọda onye na-eme ehihie ehihie na ọnụcha na-emegheri emegheri e, ọnụcha ekwesịrị ịgba ihe ọbụla akọtara ọ bụrụ river akọnye na onye na-eyi ehihie o mepee chọọchị na-ekwugheri ịpụta e gị sị na oriental brothers ha bụ hero abụrọzi hero owori ha abụghị hero oliver de coke ha abụghị hero stephen osadebe ha abụghị hero many of them Michael Jagger Pericoma ha abụrụ hero ịmakwa ike ndị arụ ndị izu ọgụ na-enweta na sọsọ ebe enwere tourism nọ na Anambra steeti enwere ebe ọzọ ndị tọrist na-abịa na-abụrụ na arọ ndị izu ọgụ na nkwụghachi arọ ndị izu ọgụ maka ikeji arọ ndị izu ọgụ ọya ka mmadụ na-eku ume maka na ọjọọ sụrụ jiri ihe ndị fodo arụsị Ijipt na-agagharị nkunu na-ekwu na ọ na-akụ ụka ọ na-akụ ụka dumeje abụrụkwara onye ụka onye na-eti na ya bụ nnukwu mmọnwụ nnukwu mmọnwụ nnukwu agaba na ya bụ nnukwu agaba nnukwu mmọnwụ nnukwu mmọnwụ enwenye na reverend fada ma ọ bishọp ifunu eh, onye isi ndị winners onye isi ndị eh, reden TB Joshua enweghị ike iti egwu ga na-eti nnukwu mmọnwụ nnukwu agaba ihe abụ omenala ka ọ bụ ụnụ a na-akpọ ya Prọfetị Prọfetị ndị mmụọ ka ndị mmadụ ọ na-etisara anyị igbo igbo nwere ife ọ na-emerụrụ anyị anụ igbo anụ igbo dị nsọ anụ igbo amaka ihe anyị ga na-ekwu uwu perikom ụmụ ya teki obe ebe ọ kwụsịrị ọsara ebe ụmụ ya teki obe ebe ọ kwụsịrị otu achi ji oge mbara ebe onye ọgbọ risi ada ụda na-aga nwee eh, ee tiwara na-eje nwa oliva dị kokwe tiwara na-eje ụmụ perikom tiwakwa na-eje onye bụ na mmadụ dị pọpụla ị na-emebi naira ndị gọọmenti gbachighị nkịtị ọkwa ihe na-ekwu maka obi anọ na obuli obianọ amara ife ọ na-eme ka ka ụdị sụmanụ gara eji ewere ego naijiria na-efesasị ebe niile wuli obianọ ọgba ya nkịtị na-eme ego ndị naijiria abuse all over the world ọ na-awụsasị ego ndị a na-art muvu oje soro na-eme iberibe ndị a nwechara followers nkeji ebe ahụ na-eme mkpọtụ ada ahụ ọka na filin steshọn ofu onye ada n'ụda egbe ịma anya ọrọ ọma gwara gị na elu ndị pastọ ihe awụ mental disorder onye idiri iwe je n'ebe a na etie mmadụ ịga etie ya ịga n'ebe ndị na-agha ararụ ndị ụka ndị pentikostal chọọchị na-eme arụ pentikostal chọọchị wetara ọgụ na mgba na ezinụlọ ọbụla ị nọ na asị gị esu asị gị dipa life asị nke asị gị nke nwaanyị jeje di okechie isi ije ha nwazi ka ọdụ gwanyị eh? na a na-abazi na modern life teknọlọji dizi na-aga fast nọ etu esi eje isorazie etu esi eme na rom ka ị ga-esi na-eme otu ụwa si achịgharị mmadụ isoro ị na-adachekwa dị ya onye ṅụrụ ara nne ya onye mfe ife wee pụta si na Lion of Africa bụ idiot si na ụmụ ya bụ the useless kedu ihe obi ọfọ ọnịcha na-eme obi ọfọ ọnịcha kwesịrị ịbarịchie na the land na okwuru arụ obi ọfọ ọnịcha na ndị ọnịcha kwesịrị ịchụpụ such person na land of ọnịcha na onye iberibe onye nkwugheri ka ọ bụ ka m gwezi unu ndị pentikọstal chọọchị niile onwere nke ejighị mgbọrọgwụ ọdịnala eje onwe nke dibịa anaghị erekwara ya ebiri sọnde onwe nke dibịa anaghị agwara ọgwụ ọ ya kpatara jeenu jaa na ha agaghị asọfụrụ gị one single problem at the end of the day ije chọta ọkwa dibịa ndị asị ndị na-akpụ n'aka ete nzu n'iru enwere ezigbo dibịa na-ekwu eziokwu dibịa ji ọfọ na-ekwu eziokwu ime itie ndị dibịa ji ọfọ na-ekwu eziokwu problem ga-agwụgo eh? ime itie dibịa na-ekwu eziokwu problem ga-agwụgo ọ bụdị ma eje jee na-eme ihe ndị otu ndị sosaiti na were were na art movie jiri ndị movie actors and movie actress jide ha na were ha na-eyi ụzụ ha na art film na chọọchị nke na-ewegoro m iwe iwu were ego naijiria na-awụsasị ka mgba akwụkwọ ọdụzie ka naijiria enwe enwebụzi kọntrị I call upon Nigerian government to arrest Dumeje for abusing naira efcc why are you not arresting the so-called dumeje for abusing naira spreading naira like ordinary paper why obi of onitsha can never banish the so-called unheartless and useless man call himself a prophet my foot. with this useless prophet. If you can never respect our land, i gaghị eme obe our land na ka ndị Yoruba the church Yoruba land na church do do do do unite. They can never kuzu eze enweghị ike isi eze gburu mmadụ ha enweghị ike isi onye ụka ha gburu mmadụ nye mmadụ ha na-akparị ha ndị dibịa kama ha na-eje na-ewere na-eme ihe ha na-eme adị united nke ndị igbo wu ghara aghara ọ bụ lion ọ na-ahụhụ ọka na filin steshọn ọ na-anụ ụda egbe ọ na-ekwugheri gị si n'isi dị ya mma ọ na-akparị heroes mgbe especially a na-akparị onye nwụrụ anwụ akparị ọ bụ na ọ ma anwụ obi ọfọdụcha nọrọ nke a na-eme onye na-ekwu okwu wee eze ndị igbo South Africa ihe obi adọrọ mma ana uju mmeruru eh, dumeje ụjọ ikwu ụjọ ndị arọ ndị izu ọgụ na arọ dị iche iche maka na my mother bụ arọ ka ọ bụ my mother si abodo arọ ananị ya n'enugwu ụmụọnyị ya nna mama mbụ eze mba achụ n'enugwu ụmụọnyị ya ndị be mba achụ ee eh? ọ bụ agbụrụ aka m ji ejekwa mbịakwuo South Africa bụrụ eze ana m akwari onye iru ugwu na-akwari onye azụ ugwu ana m akwari nwoke ugwu na-akwari nwaanyị ugwu mana ihe adubeje na-emezi du ova ọ na-ewe iwe o kwesịghị na-eme ezist n'ọnịcha o kwesịrị iwu banish anajebuzie dinọgụ gwa ya eji gbuzie dinọgụ maka na dinọgụ anaghị eme ụda e? mana ndị bakasi jidere dinọgụ gbuo kedu ihe mere na bakasi ejeghị ejedo onye aka na ntị ya kparịzine in the heroes of Igbo land and they destroys in the land, our land. Ala Igbo dị nsọ. The holiest land enwere ala Igbo no matter no how ebe ọbụla enwere ebe ọbụla aka e nwere ọdịnala otu a ka ọ dị na old testament na koran ndị Igbo na-ekipụ omenala ka e ka pastọ ga-eji wee pụta ọsị ya kpọọ onwe pastọ kpọọ onwe prọfetị na-eje akparị ndị na-agwọ mmadụ ndị na-azọ mmadụ ndụ ndị na-eme eweta ndị obodo oyibo ma ndị ọcha ma ndị ojii ha na-abịa eweta tọrist e, some of our communities na igbo ma ndị hapụrụ ikoro n'obodo ha ọ dasasịa ma ndị hapụrụ arụsị be ha ọ na-enye ha nsogbu ha na-eyighegharị ọ ndị otu odumeje ọ na-ekwugheri ma disenti ka ọ na-eyi ụzọ Eh? dumeje kwari onwe gị ugwu ọ bụrụ otu a ga esi aka ụka ọ bụ eziokwu iji mgbọrọgwụ ndị dibịa aka ụka ọ bụ eziokwu iji ihe ndị e, omenala aka ụka ndị dibịa haziri aka ụka mana kwari onwe gị ugwu dumeji dumeje ka ọ bụ dumeji onye duga eje ekwensu duga eje arụsị ijipt duga vodo duga eje ijere otu ịntanetị ịntanetị na-akparị ndị ji ọdịnala ijere baa otu ịntanetị ịbara otu ịntanetị na-akparịzi ndị ọdịnala na-akparị ndị eze ndị eze na-akparị heroes ọ bụrụ na echighị zọrọ gị na ọ bụrụ South Africa ka ị bịa na-ekwugheri nọnsensị a ị wee maa na mmiri ọkụ na-egbu mbe maka na ịma ị gaghị abịa South Africa kwuo nọnsensị a ịnwakwa anwa aja abịa South Africa gwa ha na ezi Igbo South Africa were ezigbo iwe n'ebe ị nọgụ ọbụbeje ebi ebe anyị ị na-amụọ n'ike ewere e ngụ gbaa ọfala ewu ịnwe ama atụ ụkwụ na South Africa kwesịrị egwu adị atọ gị tụọ ọkwụ na South Africa ka m were gị gbaa ọfala bekọsị na ihe na-eme ụnụ bụ agbachi unu nkịtị ụnụ e na-ezuzugharị e enidi ivun ndị dibịa kwesịrị na-ewesta n'ebe agafu nọ ị na-ekwu okwu maka onye ọ ị na-eme relevant onye a adịrọ relevant ekwesịghị ị na-ekwu maka ya na ejide igbuo ya ozugbo otu a ndị gboo ji eji mmadụ achụ aja ewere chụọ aja na ọ uru ere ya ekwesịrị ndị nwe nwa ree ya n'ihi na ọ uru onye na-akparị ndị igbo onye na-akparị ndị hero ndị ike ndị ike ndị mere ihe a na-afụ anya ndị dimkpa dimkpa afọ dimkpa afọ ogologo ime ihe mgbe eji agba enyi dike na dimkpa n'ahịa odogwu edogwu ee ebukwa m ọzọ onye nna onye egbu his royal majesty igwilo eze ndị igbo south africa traditional spiritual leader of all nigerians living in south africa achọrọzi m onye igbo ọbụla pụta ọ na-akpara onye igbo ibe dumeje ndị fulani na-eju juru na igbo kịta na-awụgharị n'ime ọfịa ndị boko haram na-abịa egbu ndị mmadụ dumeje nwere nke ịkwụsịrị aya fada mbaka aya gị ayacha gị aya fada mbaka farambaka ka o ruru oge goodluck na-achị ọchịchị ndị ndị amụma na-eje ndị ụka winas hacha ridim ha e, na-eje farambaka mbaka na ejiri ego goro ha kwuericha sị na goodluck bụ badlọk wuo goodluck apụọ na ọchịchị barambaka ejebe ọ naghị ekwuzi ọ bụ ejighị egogoro ya ndị apc jee ịchụ mmadụ na na chụ ofu onye ring election ejiri vara mba ka buo amụma wee chụọ mmadụ ọ bụrụ ihe anyị nyere aka ụka the governors of all the eastern region rise ndebara ndị ụka anya otu ndị south africa si enejere ha anya na zimbabwe na-eneje ha anya southern africa na-eneje ha anya na east africa na-enezeziri ha anya maka ndị abụzi ụka ka ha na-aka ndị abụ bụ 419 people but because of na ha na-erizi e, e, ọlụ ha na-egwude nzizi wayo ha muvuzie bazie ụka were na-egwu ndị mmadụ wayo na-edisivu ndị mmadụ nke je onwe ya n'ofu arụsị kwe ya mkpa a na-emere ya ife ọ pụtazie ọ na-akparị ndị ọzọ nke jee uh, mee invite mmụọ china enyeere nge ihe adị alas alas ọdịnala ị nwere ike ịnọ 200 years wee nwụ mana ndị awụ weta isi weta isi maka na ha ga-akwụ ụgwọ a ga-atụ ụtụ ọdụmeje ga-atụ ụtụ abụ ihe ọ na-aghalasị ee eh, ọdụmeje kwarịa onwe gị ugwu bụrụ ọzọ ụmụaka ee eh? kedu how many years ga-ede iji eji wee mara perikoma ama m how many years nde mara mgbe a mụrụ ka m bido egwu ma orie taa brothers ọsọ n'ebe perikoma ihe niile a ọ na-eme osikwe tata dịba dịbara gboo ịmara ife ị na-eme ọdị mma mere gaba ihe ị na-eme ọdị njọ asị rapụ rapụ ya na ọ bụrụ ezigbo ife kwarie onwe gị ugwu etisazila ndị igbo emeziri ka anyị na-enwe mwute okwu ọjọọ ị na-ekwu igbo jikọ aka ọnụ were fight wafa biafra kpebe ekpere etu a ga-esi nwe biafra ọ bụrụ ị na-ekwugheri ekwugheri ị gara na-ekpe ekpere otu a ga-esi nweta biafra arụsị iji aga ma ọ bụ arụsị ndị afrịka ma ọ bụ ndị fodo ịntanetị society ịntanetị ọ bụ illuminati ọ bụ freemason ọ bụ supremacy ọlọji amọkụ nke iji eje were fight achịma maka biafra ka anyị nwee biafra kwụsị nkwugheri emezina e obodo isi nyere anụ m n'isi ọlụ imo steeti eti etizigireziri ndị ọlụ ndị ọlụ achọghị okwu na ụka ndị ọlụ ndị igbo ha ma omenala emegherizina emegheri dumeje emegherizina emegheri ị na-eme intatenment mee na ọdụ wee ọ ji dị mma ọ bụrụ iji mmadụ na-ashaịn e nwere oge ndị enugwu kwukwusiri na-arọ ndị ụzọ ime udo ihe a wee nwaa nwaa wee kwuwere udo ihe a pọdo onwe e mental liquid amamife na-akpọ onwere iwee bịa South Africa agbaghị nge nta ịfụnanya iwee fụ na mmiri ọkụ na-egbu mbe iwere fụ na ọgwụ ga ada arụ ọrụ ụmụ ịta a na-akpọ ha bụ ụmụ ịta enwe ha gbachacha gị isi ọjọọ ga iji ekwugheri ekwugheri mana achọghị m ụdị ihe a mana mgbe ọ bụla ị ga-abịa South afrịka kwadokwa onwe gị ọfụma jekwe mee trenin pastọ na prọfet ka o ga-awụ ibi ime prichin iprichi wa ọfụma mara ihe ị na-ekwu ịsọkwa were sekuriti niile dị n'ụwa ahịa ma abata ebe a were gị jewara bunyụọ gị anya were gị gbaa ọfala eh? isi gị dị mma iji na-agba ọfala ndị eze e, e, e, obi ọfọdụcha kwesịrị iji isi disman gbaa ọfala ọkwụsị nkwugheri mmiri na eje bere izi gbaa ọbụla ọ na-ekwugheri ekwugheri etizire ndị igbo na-agbagharị ya kedu ihe na-enye gị nsogbu ị na-eme naira abuz na-ekwugheri onye gwara gị onye nwe ego na-efesasị ya ifu onye ebe a na-efe ego n'obodo oyibo ibe ewu ndị arụzi ndị zụ ọgụ biko iwe unu jụrụ mana emekwa ihe unu ga-eji dọọ aka na ntị unu adọọ aka na ntị ka ndị ọzọ mụta ife maka na ọ bụrụ na adọghị aka na ntị ọma mụta ife ọ bụ otu si ekwusịa m wee si arọ ndị izu ọgụ onye ọbara si na unu enwere mmadụ gba onye iro chukwu kpọọ onye ahụ ọkụ ọ ga-adịrị ndị arọ ndị izu ọgụ mma na eke ọ ga-adịrị ndị arọ ndị izu ọgụ mma na ọ ga-adịrị ndị arọ ndị izu ọgụ mma na afọ ọ ga-adịrị ndị arọ ndị izu ọgụ mma na nkwọ ndị arọ ndị izu ọgụ bụ nnukwu obodo unu gbanyere agbanye ọgara gbachiri ụzọ ọ bụrụ onye arọ ndị izu ọgụ ndị arọ ndị izu ọgụ ee chukwu gara agọzi unu gozi ụmụ unu ụmụ ụmụ unu unu ga-adị ndụ ka e, nka unu ga-adị ka echi eche na agwa gwaba ebe unu gbuo onwe ya onye na-achụ unu nwe ada unu onye unu na-achụ nwe ada dumeje ga-agbuju ụkwụ ya ihere ga-emegbu dumeje nga kpere ekpere azụ ọdịda eruore nso ọdụda dụbeje dizinọmbad ndara ndị izu ọgụ manụ rienu zụọnụ chukwu gọzie unu chukwu debe unu ndụ ndị igbo niile chukwu debe unu ndụ ndị igbo niile ebe ọbụla igbo bụ igbo nọ world wide eze ndị igbo south africa his traditional and spiritual leader agọzie m ụnọ ebe ọbụla ị nọ na-achụ ego kpata ego ebe ọbụla ị na-achụ ego chukwu meghere gị ụzọ anarubere gị isi ala be nna gị rubere gị isi ala be nne gị rubere gị isi ala obodo gị rubere gị isi ndị mmụọ ndị ochie ama afụgụ ndị kidnappers ama afụgụ ndị ogbu mmadụ ama afụgụ ọ ga-adịrị unu mma na eke ọ ga-adịrị unu mma na oye unu ga na-ebute ike ọgụrụba ego ọgụrụba ike ego ego chukwu ga-enye unu ego ịlabaghị naijiria sisi ijere obodo oyibo ị ga-ala naijiria ịlabaghị anụ igbo sisi ijere obodo oyibo ị ga-ala ala ihe ọma na-eme na ndụ gị ihe ọma ga na-eme na ndụ gị ngozi nna-agọzi bụ ngozi ọdịnala ọ ngozi ndị ụka abụrụ m prọfet nye mba owu eze ndị igbo saut africa traditional spirichual leader chukwu gozie unu chukwu debe unu chukwu gbaa unu ume nna chebe unu chukwu chebe unu alabe gị chebe gị alabe gị chebe gị ala igbo chebe gị ala igbo dị nsọ ala igbo dị nsọ igbo amaka mma igbo amaka igbo amakanụ chukwu gozie unu ihe ọ bụla ị na-eme ị na-achọ mma chukwu nye gị mma ị na-achọ ọlụ chukwu nye gị ọlụ ị na-arụ ọlụ chukwu nye gị promoshọn ihe ọ bụla itiri aka ịbụ dibịa na-ekwu eziokwu onye gị niile gaba ahịa ịbụ dibịa oyibo onye imere ọpụreshọn nya mma ọgwụ ikpetụrụ aka chukwu gọzie ka inye onye ama iwu dibịa igbo ị na-ekwu eziokwu ịdị egwu ndị mmadụ wayo ala ndị ele igbo chere gị ihe ị na-ejere ozi rụbara gị ọrụ ihe ị na-emere ihe rụbara gị ọrụ ana igbo gọzibe gị arụsị niile na-ekwu eziokwu n'ala Igbo chebe gị dube gị dugu na ezinụlọ gụ ya mara ụnụ mma ya mara ụnụ mma na-eke ya mara ụnụ mma n'ehihie ya mara ụnụ mma n'abalị ya mara mma n'ụtụtụ dumeje chegharịa dumeje chegharịa dumeje chegharịa ichegharịrị ala Igbo ga-eri isi gị rie isi gị rie isi gị na eke rie isi gị n'oye rie isi gị n'afọ rie isi gị na nkwo Igbo man Igbo rienu igbe muono ọnụ igbe zụọ ọnụ igbe ṅụọ ọnụ chọta